aga m esoro ndị m ozi na-enye gị ekele aga m esoro ndị m ozi na ja gị osimiri na-erugharị n'ọtụtụ gị na akịga nọ n'ọhịa na-efufe aka na-enye gị ekele ndị mmadụ bi n'ụwa na-egbe na ja gị ma anasị imela imela imela aga ndị mozi na-enye gị ekele aga ndị mozi ozi na-aja gị ma papa aya osimiri na-erugharị n'ọtụtụ gị na ahịhịa nọ n'ọhịa na efufe ka na-enye gị ekele yalada ndị mmadụ bi n'ụwa na-egbikpere na nje gị ma papa ha na-asị imela. imeela imela, ha na-asị imela imela imela chukwumabe imela imela imela ha na-asị glorie. Imela, imela, imela. ca dị di elu na gidin so agi marama agi din so onye onye bube yeye lelele ye mara mma ti mama lele esi na mo agit in soi